AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ebiela nwanne m nwoke nwanne m nwaanyị ka mara nke Chineke bara gị ụba anyị abịala ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ nke izu a isiokwu anyị bụ nke na-asị otu Chineke si hazie ezinụlọ otu Chineke si hazie ezinụlọ n'ime isiokwu a anyị ga-atụle ọtụtụ ihe ndị ya na ya so ọ bụrụ na ị pụrụ icheta anyị na-eleba anya ihe gbasara ọnọdụ nwanyị n'ezinụlọ ọnọdụ onye bụ nwunye n'ezinụlọ anyị emewo ka matasị na nwaanyị bụ onye kwesịrị ido onwe ya n'okpuru di ya ọ bụ ya kpatara isiokwu nke ụbọchị taa ji bụrụ ihe dị mkpa nke bụ otu Chineke si hazie ezinụlọ otu Chineke chọrọ ka ezinụlọ anyị dị ihe Chineke chọrọ ịhụ n'ezinụlọ mụ na gị chetakwa na Chineke buru ụzọ kee nwoke tutu eke nwaanyị ị gaa n'akwụkwọ nke mbụ nke akwụkwọ nsọ bụ jenesis gbasoo usoro nke okike ị ga-achọpụta sị na ekechaala ihe dum bịa kee anụ ọhịa niile anụ ụlọ niile anụ mfe nke eluigwe tutu Chineke abịasị na aga m emere nwoke a onye inye aka nke kwesịrị ya akwụkwọ nsọ mere ka mmata sị na eji aja kpụọ ihe ndị ọzọ niile ma mgbe o ruru n'imere nwoke a nke Chineke keworo onye inye aka Chineke wee site n'akụkụ nwoke a were otu ọkpụkpụ were mee nwanyị nke bụ onye inye aka nke nwoke ahụ nke Chineke keworo nke a pụtara na nwaanyị a bụ mpaghara ahụ di ya ọ bụrụ mgbe mbụ n'ala Igbo ị ga-ahụ ndị na-agụ nwa ha nwaanyị ahụ di ya nke a bụ otu Chineke si wee mee ya na mbido ya mere iso ụkpụrụ a nke Chineke tọwụrụ ma ọ bụ otu Chineke si hazie ezinụlọ ị ga achọpụtasị na nwoke bụ onye mbụ nwaanyị ewee so ya n'ụkpụrụ a nke Chineke tọwụrụ Chineke bụ onye mbụ n'ezinụlọ ọ bụla eche m na emeela m ka anyị matasị na ezinụlọ ọ bụla dị Chineke mkpa ri nne nke pụtara na ihe ọ bụla nke ị na-eme n'ezinụlọ gị ị kwesịrị inwe nlekere anya ezinụlọ ahụ ị chere na ọ bụ nke gị n'ezie Chineke nwere mmasị na ya Chineke na-eme ka anyị mata n'ụbọchị taa sị na ọ bụ ya onwe ya bụ onye isi nke ezinụlọ ahụ mgbe Chineke bụ onye isi nke ezinụlọ onye bụ onye na-eso Chineke n'ezinụlọ ahụ ọ bụ nwoke nke nwe ezinụlọ tutu nwaanyị esotawa nwoke Dịka Chineke si wee hazie ezinụlọ ọ bụrụ na anyị leba anya n'akwụkwọ ndị kọrentị nke mbụ isi iri na otu amaokwu nke atọ ndị kọrentị nke mbụ isi iri na otu amaokwu nke atọ ọ na-asị ma ana m achọ ka unu mata na Kraịst bụ isi nke nwoke ọbụla nwoke bụkwa isi nke nwaanyị Chineke bụkwa isi nke Kraịst ya mere nwoke ọ bụla chere na ezinụlọ ya dị n'aka ya ime otu o si masị ya mata n'ụbọchị taa na kraịst bụ isi nke ezinụlọ gị nwaanyị ọ bụla mata n'ụbọchị taa na ị kwesịrị ido onwe gị n'okpuru di gị ọ bụrụ na anyị soro ụkpụrụ a gaa hụ na ma nwoke ma nwaanyị bụ ndị mejupụtara ezinụlọ ha abụọ kwesịrị ịbụ ndị na-edo onwe ha n'okpuru Chineke n'ezinụlọ dị otu a anyị kwesịrị inye Chineke ugwu ruru ya dịka nna nke mmadụ niile nke pụtara na mgbe Chineke na-enye ntụziaka ebe ọ bụ onye isi nke nwoke mgbe ọ na-eduzi nwoke ụzọ mgbe ọ na-atụziri ya aka nwoke a ga-enwe ngụzi nye Chineke n'ihe ọ bụla nke na-eme n'ezinụlọ ahụ ọ bụrụ na ị gaa n'akwụkwọ Jenesis isi atọ amaokwu nke itoolu ị ga-ahụ na mgbe Chineke chọpụtara na ihe adịkwaghị otu o kwesịrị na ogige Iden ọ bụ onye ka ọ kpọrọ ọ bụ adam ka ọ kpọrọ jụwa ya olee ebe ị nọ ọ dịghị mgbe ọ sị iv olee ebe ị nọ ọ dịghị mgbe ọ sị nwunye olee ebe ị nọ ọ sị adam olee ebe ị nọ nke a pụrụ ime ka onye ọbụla nke bụ nwoke n'ụbọchị taa mata sị na ịbụ onye nnọchite nke ezinụlọ gị ekwu okwu ezinụlọ gị ọ bụ gị ị ga-enye Chineke nguzi na ihe nke na-eme n'ezinụlọ gị nke a pụtara na ọ dị atụmatụ ọ bụla nke Chineke na-atụziri nwoke ahụ na atụmatụ a ga-abụ nke na-achị ọbụna ya na nwunye ya nke a mere ka anyị matasị na ọnọdụ nke nwaanyị ọbụla aghaghị bụ nke ido onwe ya n'okpuru di ya ọ dị ihe na-agazi n'ezinụlọ ahụ nwoke ga-ajụ nwaanyị ọ gịnị kpatara nke a ji mee mgbe ị na-akwanyere di gị ugwu gị nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa mgbe ị na-edo onwe gị n'okpuru di gị ọ bụ Chineke ka ị na-asọpụ ị na-emezu ihe Chineke si gị mee nwaanyị ọ bụla kwesịrị ịmatasị na nwoke nke nwe ezinụlọ bụ onye nchekwa nye ya nke pụtara na ihe ọ bụla nke ị na-eme dị ka nwaanyị ị ghaghị ime ka di gị mara ọ bụrụ ụre na ọ bụ ihe dị mkpa ihe e kwesịrị inwe mkpebi ngwa ngwa ị ghaghị ime ka adị gị mara ebe a ka nramahụ si bata n'ezinụlọ Adam mgbe Iv lere onwe ya anya dịka onye pụrụ iguzogide onye iro na-ịtụgharị ụka maka anyị na-atụgharị uche n'okwu ndị ya n'ụbọchị taa ana m arịọ onye ọbụla nke mụ na ya na-atụgharị uche ka anyị biko nwee nlekere anya laghachi azụ gaa chọọ ụzọ anyị si na-anaghị agazi agazi so ụkpụrụ a nke Chineke tọwụrụ anyị ka ihe wee gazie n'ezinụlọ anyị n'obiọma aka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị nwaanyị nwaanyị ibe m ka anyị gbalịa na-enwe nsọpụrụ ka anyị gbalịa na-enwe nkwanye ùgwù nye ndị di anyị ha bụ isi anyị ka anyị mara na ngọzi ya ga-abụrụ nke anyị site n'ike nke Chineke unu emeela ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka m nwetara anyị ozi ọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe m onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 June 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School gari Kano steeti nke a bụ nke ndị North West Nigerian Conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ Igbo Rosemary ugowanyi Lawrence na Ishaya Zakaraya onye na-asụ asụsụ Hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya Olushola Jegede onye na-asụ asụsụ Yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School, Sabon Kano steeti. ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School. noman na Adamawa steeti ọ anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na Kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ndị enyi anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche mazi gee ma nata ngọzi dị n'ime ya nwanne m onye Igbo onye Chineke gọziri agọzi eji m aha onye nwanyị Jizọs Kraịst na-ekele gị na-ekele ezinụlọ gị na-asị ka amara onye nwanyị mbara unu ụba site n'ogbu a rue mgbe ebighị ebi ana m ewetara unu ozi nke si n'aka ụmụnne unu ndị na-eweta ozi nke olileanya ozi nke nkasi obi ọbụna nye ndị chọrọ ya n'oge dịka nke a ọ ga-abụ mmasị m ka anyị niile mechie anya kpere onye anyị na-ekpere tupu anyị anụ isi ozi nke ụbọchị taa onye nsọ nke Israel anyị na-ekele gị Jehova anyị na-asọpụrụ gị oge eruela ọzọ mgbe ị ga-agwa ụmụ gị okwu ya mere ana ka ike nke gị pụta ìhè ebe ọbụla mmadụ ọbụla nọ na-ege ntị n'ozi ya n'ụbọchị taa eluigwe ana m arịọ ka ị gọzie onye dị otu a ana m arịọ ka akụkọ ndụ nke nne dị otu a bụrụ nke a gbanwere nye ọdịnihu dị mma n'aha jizọs kraịst bụ onyenwe anyị emem nwanne m isiokwu m n'ụbọchị nkịta abụọ olileanya dị olileanya dị ebe m werela ihe ọgụgụ m bụ n'akwụkwọ aịzaya isi nke iri anọ na itoolu amaokwu nke iri na anọ Aịzaya isi nke iri anọ na itoolu amaokwu nke iri na anọ akwụkwọ nsọ na-asị otu a ma Zayọn sịrị Jehova arapụwo m Jerusalem sịrị onye nwe anyị echezọwo m nke a bụ okwu Chineke ndị enyi m ana ime ka anyị mata ọnọdụ nke Zayọn dị n'oge a mgbe ụmụ Hibru bere akwa nke a ana m achọ ime ka amata ọnọdụ nke Jerusalem dịrị n'oge a mgbe e tiri mkpu ha. n'ezie Jerusalem obodo ahụ nke makarịsịrị mma n'oge mbụ obodo ahụ nke eze Solomon wuru wuzie ya ọbụna mgbidi ya niile nke bụla obodo nke na-ebute nganga nke a na-eji anya isi dị mgbe o ruru o wee bụrụ ebe etikpọrọ etikpọ bụrụ ebe enweghị mmadụ ndị nọkwa ya enwere mgbe obodo ahụ bịara bịa bụrụ ebe tọgbọrọ n'efu obodo ebe ewepụrụ ndị dimkpa ndị a maara aha ha obodo nke ewepụsịrị ndị ọka ndị dị n'ime ya wee rapụ ndị ike gwụrụ ndị ọ otu ọ dị ha ọ dị mgbe obodo ahụ bịara bịa bụrụ ebe ndị iro na-azụ ụkwụ ụtụtụ na ehihie bụrụ ebe ndị iro na-abịa na eziri ike nke bụ na ndị nọ n'ime obodo a n'oge a ga-abụ ndị chi obi n'aka ọ dị mgbe o ruru obodo a nke nwere mgbidi nke ejiri gbaa ya ogige bịara bụrụ nke etikpọsịrị mgbidi ya niile nke mere nọ na nchekwa ọbụla adịkwa n'ime ya ndị enyi m ana m ekwusị n'obodo a nke makarịsịrị mma obodo a nke a na-eji elu ọlụ bịara bịa rue mgbe o ruru ndị dum nọ n'ime ya nọzi na-ekwe akwa obodo a bịara rue mgbe o ruru na ọ dịghị onye nkasi obi ha nwere ọ dịghị onye na-achọ ime ọnọdụ nke nọ n'ime ya o ruru mgbe o ruru ọ dịzie ka olileanya adịkwaghị o ruru mgbe o ruru ọ dịzie ka obodo a ga-abụ ọzara ọ bụ n'ime ọnọdụ nke dị otu a ka onye amụma Jeremaya jiri tie mkpu nke o tiri n'akwụkwọ abụ akwa nakwa isi nke anọ malite na amaokwu mbụ nke na-asị lee ka ọlaedo si echu echu lee ka ọlaedo anọchaworo nke ọma nke makasịrị mma si bụrụ nke na-agbanwe agbanwe ụmụ zayọn nke dị oke ọnụ ahịa ndị eji tụọrọ ọlaedo alụchara anọcha, luo otu agụkọtawara ha ugbu a dịka nrọ ha niile n'otu n'otu amaokwu nke anọ na-asị ire nke nwaanyị nke na-aṅụ ara ara parawolokpuru ọnụ ya site na akpara ịkpọ nkụ ụmụntakịrị nọzi na-enweghị nri ma ọ dịghị onye nkasi obi ha nwere ọbụna amaokwu nke asatọ na asị ndị mma agha gbuoro adịwo mma karịa ndị agha ogogboro n'ihi na ndị a niile ọ dịghị mmeri ọ dị ihe oriri dị ndị enyi m ọ bụ n'ime ọnọdụ nke dị otu a ka ndị Zayọn bịara bee akwa nke anyị hụrụ n'ebe anyị gụrụ ihe ọgụgụ anyị nke bụ na akwụkwọ aza ya isi iri anọ na itoolu amaokwu nke iri na anọ sị: n'ezie Jehova arapụwo anyị n'ezie Jehova agọnarịwo anyị n'ezie Jehova echezowe anyị ọ dị onye na-ege m teta taa nke ọnọdụ ya dị ka ọnọdụ nke ụmụ Zayọn ọ dị onye na-ege m ntị nke nri nkịtị bụ nsogbu n'ebe ezinụlọ ya dị ọ dị onye na-ege m ntị onye ụmụ ya si ụlọ akwụkwọ lọta na-akọrọ ya achụọla anyị n'ihi enweghị ụgwọ akwụkwọ ọ dị onye na-ebe ọ nọ n'oge a onye ya cheta ihe ụmụ ya ga-eri n'ụtụtụ nke na-adịghị ya ma ọsọ onye ahụtawo onwe ya n'ọnọdụ nke Zayọn nke ajụrụ ajụ onye ahụtawo onwe ya n'ọnọdụ nke Jerusalem nke na-enwekwa mgbidi na nchekwa ọdụ onye na epe ọnụ nke nrịrịa na-emekpa ahụ nke echeela ka ọ ga-esi jee ụlọ ọgwụ a ga-agba n'aka aga ụlọ ọgwụ onye a ga-anọkwa n'ọnọdụ nke Zayọn nke na-asị Jehova arapụwo m onye nwaanyị echezọwokwa m asịkwala ọdụ onye na epe ọnụ taa onye onye obi n'ụlọ ya na-asị ya kwapụ n'ihi na ị pụghị ịkwụ ụgwọ ụlọ onye a nọkwa n'ọnọdụ nke Zayọn nke na-asị Jehova echezọwokwa m a gasịkwa na ọ dị nwa agbọghọ nke na-ege m ntị onye na-etoruola n'elu dị ma ọ dịdị bịaranụ okorobịa nke na-etoruola n'elu nwaanyị ma enwe nwaanyị a ga-agba aka alụ nwaanyị ọ ka nọkwa n'ọnọdụ nke Zayọn nke na-asị onye nwaanyị echezọwo m ọ ka nọkwa n'ọnọdụ nke Jerusalem nke na-enwekwaghị nchekwa nke mgbidi ya etikpọrọ ya etikpọ ma a na m achọ ịgwa onye dị otu a na olileanya ka fọdụrụ ana m achọ ịgwa onye dị otu a na olileanya ka dị ana m achọ ịgwa onye dị otu a n'ebe ọ nọ ọ na-eche n'ụzọ adịghị ma ana m achọ ime ka ọ mata na olileanya ka dị ya bụ agba nke abụọ nke ozi ya ga-akasi gị obi ma gwakwa gị ụzọ nke olileanya ga-esi abịara gị kama n'ime ọnọdụ nke nsogbu a mara na chi gị nọ nso iwe chetara gị olileanya otu a ka ọ ga-adị na ndụ gị na aha Jizọs Kraịst bụ onyenwe anyị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi ma si nwe osu imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ị ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo